ihe mere eme ihe mere eme ooo ihe mere eme ihe mere eme na ihe na ihe mere ndị eme ebe ee ịfụrụ ya ndị mmadụ na-eme ee anyị ga-achụ ndị fulani ee anyị achọzi ka enye anyị ebutezi anyị nnama anyị achọzi iri nnama ba anyị achọzi iri egwu ha ha buru egwu ha laba egwu n'one kwenu ka ị nwere ị nwere egwu n'one na ihe ọ gaghị a na-ekpesa ihe mkpi ọ na-akụ akwa na-ebu nwaanyị ka ife na-emezi ya otu ihe isi ekpesa ịbụla ya ọ na-ekpesa nwaanyị ka ihe na-eme ọ na-ahọzụ ọ na-ahọzụ họzụ de nwanyị ka ezi ụkwara ihe ha na-eme inucha na ihe ha na-ekwucha mana uche gị nwere ka ọma ndị ọbụla ị nwere egwu n'one ha bịa alaba alaba dị anyị anya chọzi egwu anya chọzi mana mụ ara akọkwa na ha nabakwa o ekwukwe ha naba mana gị nwa ị narị adịkwa njikere inwegodi nke bụ egwu a maọbụ ọkụkụ a ma ha naba den egwu nwa bụ egwu a ha na-akpa ọ na a na ikpe a na be anyị na ọ ga-adịrị ịhụrụ nke anụ ebe ọ nọ ebe a ọkwụgbọ ọtụ ụkwụ fụrụ ofu osekpuru ala maka azara nwa ego sekpuru ala nụ nri ya ala atụrụkwa na ha ma nna ha naba sọpọted ha naba nnọọ ha naba mana ha bịa naba ee ngị nwa ị nwere ego ị na-azụ na bụ egwu nke ndị be anyị kịta ị nwere ọkụkọ bụ ọkụkọ nke ndị be anyị kposiri na kọmpandụ gị kịta ma ha bịa naba asọ ngwa na ha ama nna ekwamkwuriri eso m ekwu ka ha laba ka anyị nwere onwe anyị mana inwekwe na ewu ị nwere ọkụkọ ehe ịma na na-eme bịa nnaba na o kwesịrị na a na-eme ha bịa naba. anyị nwazi na onwe anyị adị njikere ka ọ dabụ na emechakwa bịa naba ha bịa nabakwa ya gbakwa ha bịanụ bịanụ izụwagodi ewu zụwagodi ọkụkọ tinyegwodu na be gị tinyegwodu na kọmpandụ ka i wee bido e nwere ebe ị ga-esi wee malite mgbe enwe ebe ị ga-esi malite na ọrụ bịa nlaba ha laba a sọrọ nke ha laa ka ribe nke anyị ọ ka m ji wee kwechiri n'oge kwechiri o ọ dịkwa ya onwe e onweghị anya ji azụ ha a na-enye ha ma fid a na-enye ha ma fid na-enye nke a bụ nke ndị dogo ka a na-akpọ nke ọ ya bụ ya senior man here dogo dogo ile anya ịfụ ịfụ ile anya n'azụ ịfụ ịfụ ngwa ọrụ chileke ji wee chọ dogo mmalenian nwoke na ebe ebere azụ <laughs> dogolisi ike dogo ndị ewenu na otu ọmụrụ ụbọchị nke taata anyị na-elekọta ụmụ anụmanụ anyị nwere anya n'isi otu a ee ọ ya bụ isiokwu ile anyị na chi efogo na ọ na-agbuchife ka akwa akwa ee ee eh, obi adịghị akọ mmadụ obi ọbụla akọrọ mmadụ nwa na mmadụ anọ n'obi lekwu anya efu na obi juru eju efu na ndị mmadụ ka nọkwa n'obi n'ụtụtụ a ndewo ụtụtụ ọma dịrị onye okede ụtụ ọma dịrị nwaanyị ya gaziere onye ọbụla na-anụ anyị ihe ọma ka anyị si ka o mere anyị ọganihu ka anyị si ka ọ dịrị ndị igbo ndụ ogologo dịrị igbo ihe ọma ma eri igbo ee eh, ngwa ya gazie nyo ise